ekelekwa m unu oge eruola maka akụkọ ụwa nke si na Enyimba TV dị n'ala Aba steeti Abịa na-abịara gị na nke taa bụ mọnde abalị isii n'ọnwa ise afọ puku abụọ na iri abụọ na anọ ma bụrụ ahịa eke n'ala Igbo na mmalite gerenụ isi akụkọ ndị hiri odo na akụkọ anyị taa ọchịchị etiti na-elepụ anya maka ịmalite ịrụpụtawa ụgbọala n'ala anyị na Disemba nke afọ a ọchịchị etiti ga-enyocha iwu ịma mmadụ ikpe maka ịnwa igbu onwe ya ndị ọrụ nchekwa NC NSCDC anwụchiela ndị na-akpakasị eze okporo igwe na steeti Abịa akụkọ ndị a na ndị ọzọ gabịara gị n'oge na-adịghị anya ọ bụ m ezinne mmadụ ji ngwugwu akụkọ nke a ngwa chezie ntị gị ka ị gere akụkọ ndị a n'uju ọchịchị etiti ekwupụtala ugbu a n'ala Naịjirịa ga-amalite nrụpụta nke ụgbọala ndị e mere n'ala anyị tupu afọ anyị nọ na ya na-akụrụ ọnụ onye minista na-ahụ maka ụlọ ọrụ azụmahịa nakwa nwunye ihe bụ Doris Ụzọka Anite bụ ya kwupụtara nke a n'ọgbakọ nke hiri odo n'etiti ndị na-arụpụta ụgbọala n'ala afrịka nakwa ndị nke na-arụpụta ụgbọala n'ala naijiria bụ nke hiri odo na abuja Ụzọka Anite kwuru na ego adịla ugbu a maka iji hụ na a ga-eme ka ngalaba nke nrụpụta ụgbọala n'ala Naịjirịa na-eto eto bụkwanụ nke a kparala ndị na-arụ ụgbọala ndị a n'aka dịka o siri kwuo na ihe metụtara ịchọpụtawa ihe ndị nke a ga-eji arụ ya bụ ụgbọala bụ nke a ga-enweta n'ala Naịjirịa nke ga-enye aka ka ihe nwee ike gaa nke ọma na ngalaba ọchịchị etiti site n'ụlọọrụ ministri nke na-ahụ maka mmụta n'ala naijiria aṅụọla iyi ịchọpụtagasị ụmụ naijiria ndị ahụ na-eji akụrakụ asambodo na-akpagharị onye minista na-ahụ maka mmụta tahi maman bụ onye mere ka mara nke a mgbe ọ nabatara ihe ndekọ nke otu kọmitii ehiwere maka inyocha ministri dịgasị iche iche n'ihe metụtara asambodo nke akpara ya n'aka n'ụlọ ọrụ ya nke dị n'Abuja maman onye gosipụtara mwute n'ihe ọ kpọrọ n'ihi ihe nke o kwuru na achọpụtara n'oge nyocha a nke ọ kọwara na ụlọọrụ ministri ahụ na ndị ọzọ ga-arụkọ ọrụ ọnụ iji hụ na a ga-azachasị ngalaba nke mmụta ma chụpụsịa ihe ọbụla bụ akụrụakụ ya ụdị ya ọbụla mgbe ọ na-eche ya bụ ihe ndekọ n'ihu ya bụ onye minista onye isi oche nke ya bụ otu kọmitii amin bụkwa onye kwara arịrị n'otu esiri hụta ọnọdụ banyere ogo mmụta nke na-adakpọ adakpọ na ma bụrụ nke jọgburu onwe ya n'ụfọdụ ụlọ akwụkwọ mahadum na-ekwu n'ọtụtụ n'ime ụlọ akwụkwọ ndị a bụ ndị na-enyepụ ya bụ asambodo nke akụrakụ a na soyio n'ile anya Enyimba TV chịkọtakwara akụkọ na-ekwupụta na gọọmenti hiwere otu kọmitii a iji hụ na ha ga-eleba anya n'ihe nke ihe karịrị ụlọ akwụkwọ mahadum ndị mmadụ nwe ruru otu narị nakwa ụfọdụ nke ndị nọ na mba ndị ọzọ ndị gụnyere mba bene. Togo nakwa ụfọdụ mba ndị ọzọ dịka ahụchara otu nchọnchọ nke ozi nke bipụtara n'otu ụlọ akwụkwọ akụkọ nke ala Naịjirịa akpọrọ Nigerian Daily onye atọni jeneral nke ọchịchị etiti ma bụrụkwa minista na-ahụ maka ikpe ziri ezi latif fagbemi onye ji ọkwa san ekwele nkwa ugbu a inyochagharị iwu ndị eji na-ama ụfọdụ ndị nwara igbu onwe ha ikpe n'ala anyị bụ naijiria o kwere nkwa mgbe ọ nabatara ndị nnọchiteanya nke otu otu akpọrọ Asido Foundation bụkwa n'otu na-abụghị gọọmenti nwe ya nke na-akwalite usoro ahụike nke ụbụrụ isi nakwa mkpụgharị nke ndụ ndị mmadụ dịka onye AGF siri kwuo na ahụike so n'otu akụkụ nke ihe ndị bụ isi nke ọchịchị onyeisiala bụla Tinubu jiri kpọrọ ihe o kwere nkwa na ya ga-ewelite ya bụ okwu gbasara ụkpụrụ iwu nke metụtara ahụike ụbụrụ isi ya na ndị ogbo ya n'ụlọ ọrụ ministri ahụ nke na-ahụ maka ahụike na mmalite onye hiwere otu asido bụ dọkịta jibril abdulmalik bụ onye kọwara na ya na-achọ enyemaka nke onye ji ọkwa agf n'ihe metụtara inyochagharị ụfọdụ iwu ndị eji na-ama ndị nwara igbu onwe ha ikpe nakwa itinye n'ọrụ nke ụkpụrụ ahụike nke ụbụrụ isi ka ọ bụrụ iwu bụkwanụ nke onye isi ala n'oge gara aga bụ Muhammadu Buhari bịanyere aka na ya n'ọnwa Jenụwarị afọ gara aga Abdul Malik kwupụtara na ihe ngosi nke metụtara ahụike gbaa gburugburu ụwa na-egosi na ihe dịka pasentị iri asatọ na-eru iri itoolu nke ndị niile nwerala igbu onwe ha nwere ọnọdụ ahụike nke ụbụrụ isi na-enye ha nsogbu ọkachasị ihe metụtara ịda mba n'obi ụlọ ọrụ na-ahụ maka igwucha ndụ ego nakwa nrụrụ aka ndị ọzọ n'ala Naịjirịa bụ EFCC na-agọrọ ụkwụ ya na aka ya pụọ n'otu ihe ndekọ nke aha ndị gọvanọ nke chịrị steeti n'oge ndị gara aga n'ihe metụtara nyocha nke a na-ebu ebubo na na-enyocha ha nke na-efesa ebe niile ugbu a ọtụtụ ozi nke sitere n'ụlọ ọrụ mgbasa ozi pụtara na-akọwa na enwere ihe dịka ndị gọvanọ chịrị n'oge gara aga dị iri ise na asatọ bụkwa ndị akọwara na a na enye ha enyo ugbu a site na ya bụ ụlọ ọrụ n'ihi ụfọdụ ihe metụtara iri ngarị a na-akọwa na ha bụ ndị a na-ebo ebubo na ha bụ ndị nke mefusiri ego ruru puku ijeri naira abụọ na otu ụma n'ime ihe dịka afọ iri abụọ na ise dịka ozi ahụ siri kwuo na ndị gọvanọ a ruru iri ise na asatọ bụ ndị a kọwara na-esi na mpaghara zon isii nke ala Naịjirịa chịkọta ma bụrụ ndị a na-enyocha ebe ụfọdụ ndị bụ ndị nke a na-ekpe ikpe ugbu a ma bụrụkwa ụfọdụ ma bụrụkwa ndị nke akpụpụrụ n'ụlọ ikpe na ozi nke ha zipụrụ ọnụ na-ekwuru ụlọọrụ EFCC bụ Dele wale kọwara ya bụ ihe ndekọ nakwa ozi dịka asị ọcha ma bụrụkwa nke na-eduhie eduhie ebe ọ gbara ụlọ ọrụ mgbasa ozi niile ume nakwa ndị na-arụrụ ha ọrụ ka ha bụrụ ndị nke ga na-enyocha ozi ha nke ọma nke ọma n'ihe metụtara ihe ọbụla bụ ọrụ nke nyocha nke ụlọ ọrụ ahụ ji n'aka iji gbochie iduhie ọhaneze maọbụ gwakwanụ eze okwu ụgha maọbụ ozi ndị na-ezughị ezu n'akụkụ a ndị agha nke si na ngalaba agha nke ikuku nke akpọrọ Hardin Kai nakwa Win Punch nke nọ na mpaghara North East nakwa mpaghara North Central n'otu n'otu abụrụla ndị nke na-agbagbuola ndị na-eyi ndụ egwu ma mebisie ebe ndị nke ha kụrụ akwụ ụlọ ọrụ nke ndị agha n'elu nke ala Nigeria akpọrọ NAF n'aha mkpirisi site n'ọnụ onye na-ekwuru ha bụ Edward Gabkwet n'ozi nke o zipụrụ kọwara na ndị a na-eyi ndụ egwu ka a gbagburu nnọọ ebe a kpọrọ chinene bụkwa n'ebe a kọwara na ọ dị nnọọ n'ime ime n'otu ugwu nke didere. nso steeti borno nke a kpọrọ mandara dịka o siri kọwaa na ndị omekome ndị a ka a hụrụ ka ha gbakọtara eleghị anya maka nnọkọ mbụkwana mgbe a gbara ha wee tọgbọ n'ịga n'ihu ụlọ ọrụ ndị agha NALF na-akọwakwa na enwekwara ndị na-eyi ndụ egwu ndị ọzọ ndị kụrụ ọkụ n'obodo a kpọrọ alawa nke dị nso na shiroro dị na Naija bụkwa n'ebe a kọwakwara na ndị a bụkwa ndị nke a gbara tọgbọ n'otu oge ahụ huh. Mm-hmm. onye archbishọp nke isi obodo ala anyị Abuja n'oge gara aga bụ kadinal John Anaikon na-agba ụmụ Naijiria ume ka ha bụrụ ndị nke ga-anabata mkparịta ụka nke ga-adị n'etiti ọtụtụ okpukperechi bụkwanụ nke a ga-eji hụ na a ga-enweta udo na-adịgide adịgide ịdị n'otu nakwa mmepe n'ala Naijiria mgbe ọ na-ekwu okwu na ememme ngụcha akwụkwọ nke ndị gụchara akwụkwọ n'ụlọ akwụkwọ nke ohiwere agba ya nke iri abụọ nke afọ puku abụọ na iri abụọ na anọ nke a kpọrọ Cardinal Nicon Foundation for Peace COFP n'aha mkpirisi n'isi obodo Abuja ya bụ onye ụkọchukwu kwararịrị otu esiri mebisiela ịdị nsọ nke okpukperechi n'ala naijiria ma kwee ka ihe metụtara ọdịmma onwe onye nakwa uru ndị nke mmadụ ga-enweta bụrụzi nke ejiri mebie ihe ndị bụ isi nke okpukperechi ọna ikon onye mesiri ike mkpa ọ dị ka ahụ na a ga-eweghachi ọnọdụ nke ji mabụrụ okpukperechi site n'aka ndị nke na-emetọla ya ma jiri ya na-eme ihe maka ịtụ mgbere nakwa uru ndị nke ha ga-enweta na-emesi ya ike na ụmụ naijiria kwesịrị ịbụ ndị nke ga-enye aka ka kpụgharịa usoro okpukperechi iji bụrụ njikọ nke ga-abụ maka udo n'ime obodo ha dịgasị iche iche na mba anyị bụ naijiria nakwa na kọntinent anyị bụ afrịka onye ji aha otu pati People's Democratic Party zọọ ọkwa onye ala na ntuliaka ezumezu nke afọ gara aga bụ Atiku Abubakar na-ekwupụta na ọ dị ka enwere ihe yiri imenyere ndị mmadụ nakwa mmasị nke onwe onye n'ihe metụtara usoro nke nnyepụ nke ọrụ ngo nke ọchịchị etiti mere bụkwanụ nke ha nyepụrụ ya bụ ịrụ ọrụ n'okporo ụzọ obosara nke akụkụ ụsọ osimiri n'aka ọrụ akpọrọ Hightech Construction Company Limited Abubakar onye kwupụtara nke a site n'ozi nke sitere n'aka onye enyemaka ya n'ihe metụtara mgbasa ozi Paul Ibe kwupụtara na n'oge na-adịghị anya achọpụtala nke a ọchịchị etiti bụ ndị malitere ihe metụtara ọrụ na okporo ụzọ ahụ nke sitere n'akụkụ osoko osimiri sitere Lagos na-aga Calabar nke dị narị kilomita asaa bụkwanụ nke a na-atụ anya na ọ ga-esi n'ikpere mmiri nke ndị dị na steeti legos na-agbasaru steeti dị asatọ n'ọnụọgụgụ Atiku kọwara na nwa onye isi ala bụla Tinubu onye aha ya bụ Sheyi ji ọkwa onye direktọ Victor n'otu bọọdụ nke ụlọọrụ akpọrọ CDK Integrated Industries nke akọkwara na ọ bụ alaka nke ụlọọrụ akpọrọ Chaugori ndị a na-ekwupụta na ọ bụ ha bụ nnukwu nke ụlọọrụ ahụ akpọrọ High Tech Construction Company Limited. aka na-akwa ụgbọ ọchịchị steeti imo bụ hope ụzọdịmma na-emesi obi ike ugbu a na kansụl dị iri abụọ na asaa nke nwere na steeti ahụ ga-amalite inwenwe ọkụ na-adịghị anyụ anyụ n'oge na-adịghị anya onye gọvanọ nyere mmasị obi ike a mgbe ọ na-abịanye aka n'otu ụkpụrụ iwu ndị abụọ na steeti ahụ gọvanọ kwuru na ihe metụtara ụkpụrụ iwu ọkụ latrik nke steeti imo ga-agbapụ ya ọsọ n'ihe metụtara mmepe na-abụghị naanị n'ime ime obodo ndị dị na steeti ahụ mana tinyekwara na obodo ndị mepere emepe gọvanọ ụzọdịmma gakwara n'ihu rụtụ aka na ya zutere onye isi ala bola tinubu iji hụ na ya ga-enweta ohere iweghara ụlọ ọrụ nke na-ahụ maka ikikere ọkụ latrik nke dị n'egbe ma bụkwa na atụmatụ ọrụ nke gọọmenti gọọmenti etiti wepụtara n'okpuru ụlọ ọrụ Niger Delta Power Holding Company ma gbahapụ ya n'afọ puku abụọ na isii o kwupụtara na onye isi ala ji obi ụtọ nabata ya bụ arịrịọ ya bụkwanụ nke iweghara ya bụ ụlọ ọrụ nke na-ahụ maka ọkụ latrik n'egbe ma ma si otu ahụ wuliteghachi ogige ahụ iji hụ na a ga-egbo mkpa nke ọkụ penyopenyo na-eche steeti ahụ ihu bụkwanụ nke ga-aganye aka n'okpuru nwogharị olileanya nke onye isi ala Bola Tinubu ji n'aka ụlọ ọrụ na-ahụ maka nchekwa n'ime ime obodo NSCDC n'aha mkpirisi ngalaba ya nke steeti abịa anwụchiela ndị a na-enyo na ọ bụ ha na-akpakasị eze nke okporo ụgbọ oloko nke dị na Ụrata na kansụl Aba nke steeti Abia ndị ọrụ nke ụlọọrụ NSCDC kwupụtara na ha hụtara na ụfọdụ ndị bụ ndị nke na-awakpo ma na-akpakara ya bụ eze nke okporo igwe ndị a nke ha na-akụrisiela n'ogo ya dịgasị iche iche ebe a na-ebebubo na ha na-achọ ibupụ ya bụ ngwongwo a nke ha nwekọtara gawa obodo Ilorin dị na steeti Kwara onye kọmandant nke ụlọọrụ NSCDC bụ onye kwupụtara na ọ bụ ihe na-agụsi ụlọọrụ ya agụ ike iji hụ na a ga-ebelata ụdị ọbụla nke iwepụgharị ngwongwo ndị gọọmenti nwe nakwa gwa ọbụla nke eji na-akụnyere akụnụba nke ala naijiria ụkwụ ụfọdụ ihe ndị nke natara ndị omekome a n'ọtụtụ dị elu gụnyere ngwongwo nke ihe metụtara ụgbọ okpere ụgbọ okporo igwe ahụ tinyekwara otu ụgbọala trọk nke a natara ha ọ ka bụkwa mba TV n'oge akụkọ ụwa ka ị na-ekiri akụkọ ndị ọzọ nka anyị ji n'aka gabịara gị ngwa ngwa anyị lọtaghachiri nọrọkwa ebe nọ na-eburu n'obi na ịka nọkwa ebe ahụ na-ekiri ọ ka bụkwa n'oge akụkọ ụwa na-enyimba tv dị n'ala aba steeti abịa ka ị ka na-ekiri ka anyị gazie n'ihu n'akụkọ ndị nka anyị ka ji n'aka ka fọrọ akụkọ sitere mba ofesi gọọmenti mba Israel azọpụla njem ugbu a ịgbachi ọrụ niile nke ụlọ ọrụ mgbasa ozi Al Jazeera na-arụ n'obodo ahụ na-akọwa ya dịka ọnụ na-ekwuru otu isiekwu ọnwụ nnupụisi nke akpọrọ Hamas onye praịm minista mba ahụ bụ Benjamin Netanyahu kwupụtara na nke a bụ mkpebi nke ya na ndị ya na ha so na-achị bụ ịhụ na a ga-agbachi ihe ọbụla bụ ọrụ nke ụlọ ọrụ Al Jazeera na-eme dịka agha na na-aga n'ihu ugbu a n'ogbe Gaza ndị uwe ojii wakporo ebe ụlọ ọrụ nke ya bụ ebe ụlọ ọrụ mgbasa ozi a nke dị n'ogige ụlọ oriri na nkwari dị na Jerusalem na ụnyaahụ bụ Sọnde a na-ekwupụta na ịkpọ ha ịkpọ ha dịka ndị na-eyi mba Israel egwu bụ okwu jọrọ njọ ma bụrụkwa nke na-atọ ọchị ndị ọrụ nke ya bụ ụlọ ọrụ Jazeera na-ekwupụta ugbu a na ha ka nwekwara ohere nke ichebe ugwu ndị ruru ha site n'ịga ụlọikpe mgbachi ahụ nke a gbachiri ọrụ a bụ nke mere nnọọ n'otu akụkụ ebe enwere ike site n'akara Facebook na-ekirikwa ụlọ ọrụ Jazeera na mba Israel n'akụkọ akụnụba ihe dịka awa iri anọ na asatọ ka ụlọ mọti multi-choice mapụchara ọkwa nye ndị ahịa ha na enwere ike ịnwetụ abalị atọ nke ihe isi ike n'ihe metụtara ịnọ n'ikuku ụfọdụ ụlọ ọrụ nzirịta ozi ndị ọzọ egosipụtala nchegbu nke na-ekwupụta na enwere ike inwe mkpaghasị n'ihe metụtara nzirịta ozi dịka ọrụ na-aga n'ihu ugbu a n'obosara okporo ụzọ ahụ nke nọ n'akụkụ oke osimiri sitere Lagos na-aga Kalaba dịka di DSTV nakwa GoTV na-ekwupụta na ọ bụ eziokwu na a na-atụ anya banyere ihe nwere ike imetụ otu na-adịghị mma n'ihi ya bụ ọrụ nke na-aga n'ihu n'okporo ụzọ obosara ahụ sitere Lagos gawa Kalaba n'otu ihe ndị nke ha na-arụzu ụfọdụ ụlọ ọrụ nke nzirịta ozi ọrụ ụnyaahụ bụ Sọnde gosipụtakwuo nchegbu n'ebe o miri emi na-emesi ike na ụlọ ọrụ ha na-arụ ọrụ dị mma ma dị oke mkpa n'ihe metụtara njikọrịta nke nzikọrịta ozi ya bụ okporo ụzọ obosara nke usoko osimiri sitere Lagos gawa Kalaba bịara bụrụ nke nọ nnọọ n'ebe na-adịchaghị mma n'ihi na ọ bụ ebe njikọ nke ụfọdụ waya nakwa kebụl ndị nke liri n'ala bụkwana nke na-ejikọ ala naijiria na mba yurop ndị ọzọ ọchịchị etiti n'ọrụ n'oge na-adịghị anya kwado agba nke mbụ nke okporo ụgbọ okporo oke osimiri ahụ nke ga-esite na Lagos gawa Calabar ebe a na-akọwa na ya bụ okporo ụzọ bụ nke a haziri ijikọ Lagos na Calabar na-agafe site na ụfọdụ steeti nke nwere oke osimiri n'akụkụ ha nke gụnyere Ogun, Ondo, Delta, Edo, Bayelsa, Rivers nakwa kwaibom Ibom ka ọ ga-akụrụ ọnụ na steeti Cross River n'ikpeazụ n'akụkọ egwuregwu ndị ọkaibe n'ala naijiria bụ otu egwu bọọlụ enyi mba na ha akwadebela onwe ha maka otu ha ga-esi eme ihe dịka onye isi nke nkụzi n'ihe metụtara ọrụ koch bụ finidi george onye ahọpụtabara ugbu a n'oge na-adịghị anya site n'aka otu na-ahụ maka egwuregwu bọọlụ ụkwụ n'ala anyị bụ nff ịbụ onye nkụzi nke otu egwu bọọlụ super eagles ga-ahapụ ha n'oge na-adịghị anya finidi george bụ onye duru otu egwu bọọlụ enyimba gaa asọrọmpi nke ala naijiria akpọrọ nfl dịka ha na-anwa ka ha bụrụ ndị nke ga-ejidekwa ihe nrite ha nke bụ ndị ọkaibe enyimba na-agba ndị nke abụọ n'azụ ndị nke nọ n'isi ugbu a bụ enugu rangers ndị nwetarala akara iri asaa iri ise na asaa dịkwa ka enyi ndị abịa ji naanị akara iri ise na ise otu onye a na-adabere n'ihe o kwuru site na otu egwuregwu enyimba gwara ụlọ ọrụ anyị enyimba tv na ngwụcha izu n'otu egwu bọọlụ ahụ na-enwe mkparịta ụka ha na otu nff iji hụ ma ga-ahapụ tukwu george ka ọ nọrọ na ya bụ otu egwu bọọlụ ruo mgbe a ga-akụcha akụmbọọlụ nke afọ a n'otu n'asọrọmpi nfl nke sitere n'afọ gara aga bata n'afọ a tupu George ahapụwazie ha gawazie Super Eagles ndị ọma n'akụkọ egwuregwu a ka anyị na-awụsa ọwa n'ihe metụtara akụkọ ụwa n'Enyimba TV mana tupu anyị apịachie ya geghachi ntị n'isiokwu ndị ahụ ndị hiri odo n'akụkọ anyị ọchịchị etiti na-atụ anya imepụtawa ụgbọala n'ala anyị na ngwụcha nke afọ a ọchịchị etiti ga-enyochakwa ụfọdụ iwu ndị nke bụ gbasara ndị a na-ekpe ikpe bụkwanụ ndị nwara igbu onwe ha n'ikpeazụ ụlọ ọrụ NSCDC anwụchiela ndị a na-enyo na ha na-akpakasị eze nke okporo ígwè na steeti Abịa imeela maka ị na ebe ahụ kirie anyị sonyekwara anyị ọzọ maka akụkọ ndị nke anyị ga-ewetara gị site n'oge ruo n'oge ị nwekwara ike isonyere anyị o n'ihe metụtara ikuku na YouTube ma gbanyekwa aka gị na ihe nke elekere iji na-enweta ihe vidiyo anyị dịka a na-ewebata ha abụ m ezinne mmadụ kachi bụọnụ